Jọn isi nke iri n'ezie n'ezie asị m unu onye na-esiteghị n'ọnụ ụzọ baa n'ogige atụrụ kama o si n'ebe ọzọ na-arịgo ịba onye ahụ bụ onye ori na onye na-apụnara mmadụ ihe ma onye si n'ọnụ ụzọ baa onye na-azụ atụrụ onye ahụ ka onye ọnụ ụzọ na-emeghere ụzọ atụrụ na-anụkwa olu ya ọ na-akpọkwa atụrụ nke aka ya n'aha na-edupụkwa ha mgbe ọbụla ọ chụpụrụ atụrụ nke aka ya niile ọ na-aga n'iru ha atụrụ ahụ na-esokwa ya n'ihi na ha matara olu ya ma ha agaghị eso ọbịa ma ọlị kama ha ga-agbanarị ya n'ihi na ha amataghị olu ndị ọbịa ilu a ka Jizọs tụrụ ha ma ha amaghị ihe ha bụ bụ okwu ọ na-agwa ha ya mere Jizọs sịrị ha ọzọ n'ezie n'ezie asị m unu mụ onwe m bụ ọnụ ụzọ nke atụrụ ka hara bụ ndị niile buru m ụzọ bịa ha bụ ndị ori na ndị na-apụnara mmadụ ihe ma atụrụ ahụ anụghị olu ha mụ onwe m bụ ọnụ ụzọ ahụ ọ bụrụ na onye ọbụla esi na m baa a ga-asọpụta ya ọ ga na-abatakwa na-apụkwa na-ahụkwa nri ọ ga-ata onye ori adịghị abịa ma ọ bụghị ka o wee zue ori gbukwa lakwa ihe n'iyi mụ onwe m bịara ka ha wee nwee ndụ ka ha nwebigakwa ya oke mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya onye ọlụ egoro ego nke na-abụghịkwa onye ọzụzụ atụrụ onye atụrụ na-abụghị nke aka ya ọ na-ahụ agụ ka ọ na-abịa o wee rapụ atụrụ gbalaga agụ wee nwute ha chụsakwa ha n'ihi na ọ bụ onye ọrụ egoro ego ọ kpọghịkwa atụrụ ahụ ihe mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma amakwara m atụrụ nke m atụrụ nke m makwara m dịka nna m maara m dịka mụ onwe m makwara nna m ana m atọgbọkwa ndụ m n'ihi atụrụ m atụrụ ọzọ ka m nwekwara ndị na-esiteghị n'ogige atụrụ nke a aghaghị m ịdụtakwa ndị ahụ ha ga-anụkwa olu m otu igwe atụrụ ga-adịkwa otu onye ọzụzụ atụrụ n'ihi nke a ka nna m na-ahụ m n'anya n'ihi na mụ onwe m na-atọgbọ ndụ m ka m wee nara ya ọzọ ọ dịghị onye ọbụla na-anapụ m ya kama mụ onwe m na-atọgbọ ya n'onwe m enwere m ike ịtọgbọ ya enwekwara m ike ịnara ya ọzọ ihe a enyere n'iwu ka m natara n'aka nna m nkewa pụtara ọzọ n'etiti ndị Juu n'ihi okwu ndị a ọtụtụ n'ime ha wee sị o nwere mmụọ ọjọọ anya adịghịkwa ya mma gịnị mere ụnụ na-anụ olu ya ndị ọzọ na-asị ndị a abụghị okwu onye mmụọ ọjọọ ji mmụọ ọjọọ pụrụ imeghe anya ndị kpụrụ isi ma ememe icheta owuwu ụlọ ukwu Chineke ọhụụ ruru na Jerusalem ọ bụ mgbe oyi Jizọs wee na-ejegharị n'ụlọ ukwu Chineke na ịba Solomon ya mere ndị Juu nọgidere ya gburugburu wee sị ya ị na-akwụba mkpụrụ obi anyị n'elu ruo ole mgbe ọ bụrụ na gị onwe gị bụ Kraịst anyị gwawa anyị Jizọs zara ha sị agwara m unu ma unu adịghị ekwe ọlụ nke mụ onwe m na-alụ n'aha nna m ndị a na-agbara m ama ma unu onwe unu adịghị ekwe n'ihi na unu adịghị n'ime atụrụ nke m atụrụ nke m na-anụ olu m mụ onwe m makwara ha ha na-esokwa m mụ onwe m na-enyekwa ha ndụ ebighị ebi ha agaghị alakwa n'iyi ma ọlị ruo mgbe ebighị ebi ọ dịghịkwa onye ọbụla ga-anapụ ha n'aka m nna m nke nyeworo m ha bụ onye ukwu kachasị ihe niile ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịnapụ ihe n'aka nna m mụ onwe m na nna m bụ otu ndị Juu tụtụrụ nkume ọzọ ka ha tụọ ya Jizọs zara ha sị ọtụtụ ọlụ ọma ka m gosiri unu site na nna m n'ihi aha ọlụ gịnị n'ime ndị a ka unu na-atụ m nkume ndị Juu zara ya sị ọ bụghị n'ihi ọlụ ọma ka anyị na-atụ gị nkume kama ọ bụ n'ihi nkwulu n'ihikwa na gị onwe gị ebe ị bụ mmadụ ị na-eme onwe gị Chineke Jizọs zara ha sị edeghị ya n'iwu unu sị mụ onwe m sịrị chi ka unu bụ ọ bụrụ na ọ kpọrọ ndị ahụ chi ndị okwu Chineke bịaruru apụghịkwa imebi ihe edere n'akwụkwọ nsọ unu onwe unu na-ekwu okwu banyere onye ahụ nna m doro nsọ zitekwa n'ụwa sị ị na-ekwulu Chineke n'ihi na asị m abụ m ọkpara Chineke ọ bụrụ na alụghị m ọlụ nna m unu ekwela m ma ọ bụrụ na alụa m ha ọbụna ma a sị na unu ekweghị m onwe m na-ekwerenu ọlụ m ka unu wee mara na-amagidekwa na nna m dị n'ime m na mụ onwe m dịkwa n'ime nna m ha wee chọkwa ụzọ ọzọ ijide ya o wee pụọ n'aka ha o wee ji ọzọ gabiga n'ofe Jọdan ruo ebe Jọn na-eme baptizim na mbụ o wee nọgide n'ebe ahụ ọtụtụ mmadụ wee bịakwute ya ha na-asịkwa n'ezie ọ dịghị ihe ịrịba ama Jọn mere maka hara bụ ihe niile Jọn kwuru banyere onye a bụ eziokwu ọtụtụ mmadụ wee kwere na ya n'ebe ahụ